igwe eji ekwu okwu n'ụlọ ọrụ anyị. Ife a bụ igwe eji ekwu okwu n'ụnọ ọrụ anyị. This is our telephone at work.